ndị kọrentị nke mbụ isi nke iri na otu ọnụ ndị na-eghomi m dịka mụ onwe m bụkwa onye na-eghomi kraịst ma ana m aja ụnụ na ụnụ na-echeta m n'ihe niile jisikwa ozizi ahụ enyere m n'aka unu idebe ike dịka m nyere ha n'aka ụnụ idebe ma ana m achọ ka unu mata na kraịst bụ isi nke nwoke ọbụla nwoke bụkwa isi nke nwanyị chineke bụkwa isi nke kraịst nwoke ọbụla mgbe ọ na-ekpe ekpere ma ọ bụ mgbe ọ na-ebu amụma ọ bụrụ na o kpuo ihe mkpudo n'isi ya ọ na-eme ka ihere mee isi ya ma nwaanyị ọbụla mgbe ọ dịghị ekpudo ihe n'isi ya n'ikpe ekpere ma ọ bụ n'ibu amụma ọ na-eme ka ihere mee isi ya n'ihi na ya na nwaanyị nke akọpụworo isi ya bụ otu ihe ahụ n'ihi na ha sị na nwaanyị ekpudoghị onwe ya ihe n'isi ka akpachakwa agịrị isi ya ma a sị na ọ bụrụ nwaanyị ihe ihere ka akpacha agịrị isi ya ma ọ bụ ka akọpụ isi ya ka ekpudo ya ihe n'isi n'ihi na nwoke ekwesịghị n'ezie ka ekpudo ya ihe n'isi ebe ọ bụ oyiyo na otuto nke Chineke ma nwaanyị bụ otuto nke nwoke n'ihi na nwoke esighị na nwaanyị pụta kama nwanyị siri na nwoke pụta n'ihi na ekeghịkwa nwoke n'ihi nwanyị kama ekere nwanyị n'ihi nwoke n'ihi nke a ka nwaanyị kwesịrị ikpu ihe ịrịba ama nke ike n'isi ya n'ihi ndị mmụọ ozi otu ọ dị nwanyị adịghị ma nwoke anọghị ya nwoke adịghịkwa ma nwanyị anọghị ya n'ime onye nwanyị n'ihi na dịka nwaanyị siri na nwoke pụta otu a ka nwoke sitekwara n'aka nwanyị. ma ihe niile si na Chineke pụta tụlenụ n'ime onwe unu ọ kwesịrị ka nwaanyị kpere Chineke ma ekpudoghị ya ihe n'isi ọ ọbụna ụzọ ekere mmadụ ya onwe ya adịghị ezi unu na a sị na nwoke nwere ogologo agịrị isi na ọ bụrụ ya ihe ihere ma ọ bụrụ na nwaanyị nwere ogologo agịrị isi ọ bụrụ ya ihe otuto n'ihi na enyewo ya agịrị isi ya n'ọnọdụ ihe igbokwasị n'arụ ma ọ bụrụ na unu na-eche na onye ọ bụla bụ onye na-ese okwu anyị onwe anyị ma ọ bụ nzukọ Chineke enweghị omenala dị otu a mana inye unu iwu a etoghị m unu na unu adịghị abịakọ n'otu ebe ka unu wee wee dịkarị mma kama ka unu wee jọkarị njọ n'ihi na ihe mbụ mgbe unu bịakọrọ na nzukọ anụrụ na nkewa dị iche iche na-adị n'etiti unu ekwekwara m ya ụfọdụ n'ihi na iru otu dị iche iche aghaghị ịdịkwa n'etiti unu ka ndị awọpụtaworo wee ghọọ ndị pụtara ìhè n'etiti unu ya mere mgbe unu bịakọrọ n'otu ebe ọ bụghị iri nri anyasị nke onye nwe anyị n'ihi na mmadụ niile n'otu n'otu mgbe unu na-eri na-eburu ndị ọzọ ụzọ rie nri anyasị nke aka ha agụụ wee na-agụ otu onye onye ọzọ na-aṅụbigakwa mmanya oke ọ ga-abụ na unu enweghị nnọọ ụlọ iri ihe na ịṅụ ihe ọṅụṅụ n'ime ha ma ọ bụ unu na-eleli nzukọ Chineke mekwa ndị na-enweghị ihe ka ihere mee ha ọ bụ gịnị ka m ga-asị unu m ga-eto unu etoghị m unu na nke a n'ihi na mụ onwe m natara n'aka onye anyị ihe m nyekwara unu n'aka idebe na onye nwanyị anyị Jizọs n'abalị ahụ ka a raara ya nye n'aka mmadụ ọ na-arọ ogbe achịcha kelekwa wee nyawa ha sị nke a bụ arụ m nke a na-enye n'ihi unu na-emenụ nke a unu wee na-echeta m mgbe ha risịrị nri anya sị ọ narakwa iko otu ahụ sị iko a bụ ọgbụgba ndụ ọhụụ n'ime ọbara m na-emenụ nke a mgbe ọbụla unu ga-aṅụ ya ka unu wee na-echeta m n'ihi na mgbe ọbụla unu na-eri achịcha nke a na-aṅụkwa iko ahụ unu na-ekwusa ọgwụ onye nwanyị anyị ruo mgbe ọ ga-abịa ya mere onye ọbụla nke ga-eri achịcha ahụ ma ọ bụ nwunye iko ahụ nke onye nwanyị anyị mgbe ọ na-ekwesịghị ikpe arụ na ọbara nke onye nwanyị anyị ga-ama ya maka mmadụ gwapụta onwe ya otu a ka o rikwa n'ime achịcha ahụ ṅụkwa n'ime iko ahụ n'ihi na onye na-eri na-aṅụkwa ọ na-eri na-aṅụkwa ikpe ya onwe ya ma ọ bụrụ na ọ tụleghị arụ ahụ n'ihi nke ọtụtụ mmadụ n'etiti unu adịghị ike na-arịakwa nrịanrịa ndị dawokwara n'ụrọ nke ọnwụ abụghị mmadụ ole na ole ma ọ bụrụ na anyị atụle onwe anyị agaghị ekpe anyị ikpe ma mgbe a na-ekpe anyị ikpe onye nwe anyị na-esi anyị ihe site n'inye anyị ahụhụ ka e wee ghara ịmakọ anyị na ụwa ikpe ya mere ụmụnna m mgbe unu bịakọrọ n'otu ebe iri ihe cherenụ ibe unu ọ bụrụ na agụụ na-agụ onye ọbụla ya rie ihe n'ụlọ ya ka unu ghara ịbịakọ n'ụzọ ga-eweta ikpe ihe niile fọdụrụ ka m ga-edozi mgbe ọbụla m ga-abịa